Matiu isi nke iri wee kpọọ ndị ikom iri na abụọ ahụ ndị na-eso ụzọ ya ka ha bịakute ya onye ha ike n'ebe ndị mmụọ na-adịghị ọcha nọ ịchụpụ ha na ịgwọ ọrịa niile dị iche iche na nrịarịa niile dị iche iche ma aha ndị ozi iri na abụọ ahụ bụ ndị a onye mbụ Simon onye a na-akpọ Pita na Andrew nwanne ya na James nwa na jọn nwanne ya filip na batolomi tọmọs na matiu onye ọna ụtụ james nwa alfios na tadius simon kenanios na judas iskariot onye rakwara ya nye ndị ikom iri na abụọ ahụ ka jizọs zipụrụ o wee nye ha iwu sị unu ejela n'ụzọ ndị mba ọzọ unu abakwala n'obodo ndị sameria kama chekwuru na atụrụ furu efu nke ụlọ isrel mgbe unu na-aga na-ekwusanụ si alaeze eluigwe dị nso meenụ ndị arụ ha na-adịghị ike ka arụ dị ha ike meenụ ndị nwụrụ anwụ ka ha si n'ọnwụ bilie meenụ ndị ekpenta ka ha dị ọcha chụpụnụ ndị mmụọ ọjọọ n'efu ka unu natara nyenụ n'efu unu anatala ọla edo ma ọlaọcha ma ọ bụ ọla itinye n'ihe okike unu unu anatala akpa iwere gaa ije unu ma ọ bụ uwe ime abụọ ma ọ bụ akpụkpọ ụkwụ ma ọ bụ mkpanaka n'ihi na onye ọrụ kwesịrị ihe eji azụ ya ma obodo ọbụla ma ọ bụ obodo nta ọbụla unu ga-aba n'ime ya chọpụta na onye kwesịrị n'ime ya nọgidenụ n'ebe ahụ ruo mgbe unu pụtara mgbe unu na-aba n'ụlọ ahụ keleenụ ya ọ bụrụkwa na ụlọ ahụ kwesịrị ka udo unu bịakwasị ya ma ọ bụrụ na o kwesịghị ka udo unu laghachikwute unu ọzọ ma onye ọbụla nke na-anaraghị unu nke ọma nke na-anụghịkwa okwu niile unu mgbe unu na-apụ n'ụlọ ahụ ma ọ bụ n'obodo ahụ tichapụ aja ụkwụ unu n'ezie asị m unu ala Sọdọm na Gomora. ga-anagide okwu n'ụbọchị ikpe karịa obodo ahụ lee mụ onwe m na-ezipụ unu dịka atụrụ n'etiti agụ ya mere bụrụnụ ndị nwere uche dịka agwọ ndị na-adịghịkwa aghụghọ dịka nduru ma na-ezenụ mmadụ n'ihi na ha ga-arara unu nye n'aka nnọkọ ikpe dị iche iche n'ụlọ nzukọ niile ka ha ga-apịakwa unu ihe ee n'iru ndị isi na ndị eze ka a ga-ekurukwa unu jee n'ihi m ịbụrụ ha na ndị mba ọzọ ama ma mgbe ọbụla ha ga-arara unu nye unu echegbula onwe unu otu unu ga-ekwu ma ọ bụ okwu unu ga-ekwu n'ihi na a ga-enye unu n'oge agha ahụ okwu unu ga-ekwu n'ihi na ọ bụghị unu onwe unu na-ekwu kama ọ bụ mmụọ nke nna unu nke na-ekwu n'ime unu nwanne ga-ararakwa nwanne ya nye n'ọnwụ nna ga-ararakwa nwa ya nye ụmụ ga-ebilikwa megide ndị mụrụ ha mee ka ha nwụọ anwụ mmadụ niile ga-akpọkwa na asị n'ihi aha m ma onye were ntachi obi nọgide ruo ọgwụgwụ ihe niile onye ahụ ka a ga-azọpụta ma mgbe ọbụla ha sogburu unu n'obodo a gbalaka n'obodo dị iche n'ihi na n'ezie asị m unu unu agaghị agazu obodo niile nke israel ma ọlị ruo mgbe nwa nke mmadụ ga-abịa onye na-eso ụzọ onye ozizi adịghị aka onye ozizi ya oru adịghị akakwa onye nwe ya o zuworo onye na-eso ụzọ onye ozizi ka ọ dị ka onye ozizi ya na oru ahụ ka ọ dị ka onye nwe ya ọ bụrụ na ha kpọrọ nna nwe ụlọ Bilzebul ha ga-esi aṅaa ghara ịkpọ ndị ezinụlọ ya karị nke ukwu ya mere unu atụla egwu ha n'ihi na ọ dịghị ihe ọbụla ekpuchiworo ekpuchi nke a na-agaghị ekpughe ọ dịghịkwa ihe zoro ezo nke a na-agaghị ama okwu m na-agwa unu n'ọchịchịrị kwuenụ ya n'ìhè ihe unu na-anụkwa na ntị kwụsaanụ ya n'elu ụlọ unu atụkwala egwu ndị na-egbu arụ ma ha apụghị igbu mkpụrụ obi kama na-atụ na egwu onye ahụ nke pụrụ ịla mkpụrụ obi na-arụ n'iyi n'ọkụ ala mmụọ adịghị ere egwele abụọ otu peni ma otu n'ime agaghị ada n'ala ma nna unu ekweghị ma ọ bụ na agịrị isi niile nke isi unu ka agụworo ya mere unu atụla egwu ọnụ ahịa unu onwe unu karịrị nke ọtụtụ egwele ya mere onye ọbụla nke ga-ekwupụta m n'iru mmadụ ya ka mụ onwe m ga-ekwupụtakwa n'iru nna m nke bi n'eluigwe ma onye ọbụla nke ga-agọnarị m n'iru mmadụ ya ka mụ onwe m ga-agọnarịkwa n'iru nna m nke bi n'eluigwe unu echela na abịara m ịtụba udo n'elu ụwa abịaghị m ịtụba udo kama ọ bụ mma agha n'ihi na abịara m ikewe nwoke megide nna ya na nwa nwaanyị megide nne ya na nwunye nwa megide nne di ya ọ bụkwa ndị ezinụlọ mmadụ ga-abụ ndị iro ya onye na-ahụ nna ya maọbụ nne ya onye na-ahụkwa nwa ya nwoke maọbụ nwa ya nwaanyị n'anya karị m adịghị ekwesị m onye na-anaraghịkwa obe ya sokwa m n'azụ adịghị ekwesị m onye chọtara ndụ ya ga-etufu ya onye tufukwara ndụ ya n'ihi m ga-achọta ya onye na-anara unu nke ọma ọ bụ mụ ka ọ na-anara nke ọma onye na-anarakwa mụ onwe m nke ọma na-anara onye zitere m nke ọma onye na-anara onye amụma nke ọma n'aha onye amụma ga-anara ụgwọ ọrụ onye amụma onye na-anarakwa onye ezi omume nke ọma n'aha onye ezi omume ga-anara ụgwọ ọrụ onye ezi omume onye ọbụla nke ga-ekuru naanị iko mmiri oyi nye otu onye n'ime ndị nta ndị a ṅụọ n'aha onye na-eso ụzọ m n'ezie asị m unu ọ gaghị etufu ụgwọ ọrụ ya ma ọlị